O tinyela mgbada iji nweta mkpado armboril na osisi ochie iri nke kanataka nke gụnyere Big Banyan osisi "Bangalore afọ narị anọ", Andansonia digitata, mavasia bijapotaluk afọ narị isii, pilali osisi "Ficus microcorpus Banavasi Ụtara ka na wee dị gị